igbo onye ọma na-ege m ntị biko ka m jikere gị ị ma na anyị bụ ndị igbo nwere ụfọdụ ụmụ anụmanụ anyị enweghị ike iri na ndị anyị enweghị ike igbu dịka omenala anyị bụ ndị igbo si wee dị igbo bụ igbo ndị ọma onye biri igbe ya biri ndụ nwoke ndụ nwanyị ndụ onye ukwu ndụ onye nta ndụ mmiri ndụ azụ mmiri ata na ama azụ anwụna nke onye chiri ya zelu ma ndị na-echighị chacha biko zelunu maka na ihe a na-eme adịọkwa n'ofele anyị bụ ndị igbo ga-adị ka echi maka na echi adịghị agwụ agwụ tupu anyị agbapụ ya ọsọ biko ka njụkwa ibinyegolu m aka na nke ndị oyibo kpọrọ subscribe ọ bụrụ na ibinyegolu m aka ana m asị gị daalụ nne ahụrụ m gị n'anya mma mana ọ bụrụ na ibinyebeghị aka gịnị ka ị na-echezi binyelu m aka ka anyị wee na-aga n'iru ọ gaghị efu gị ego ọbụla Igbo e nwere ụfọdụ ụmụ anụmanụ anyị bụ ndị Igbo zuzugbe na-asọ nsọ ma nwekwazịa ụfọdụ ụmụ anụmanụ a na-asọ nsọ na mpaghara ala Igbo dị iche iche dịka iji wee maatụ ụmụ anụmanụ nke gị onwe gị na-ege m ntị ugbu a na-asọ na mpaghara ala Igbo ebe isi nwere ike ịbụ nnukwu anụ ntanta na-atọrịkpọ na mpaghara ala Igbo ebe m si biko aga m akpọ ụmụ anụmanụ ndị a aha n'oyibo ka ụmụ ọgbara ọhụụ wee nwee ike na-esonyere anyị ị ga-anagide m na nka nke mbụ udene ma ọ bụ udele vulture ndị Igbo kpọrọ udene asị nkịta kpọrọ nsị ehi o nweghị mpaghara ala Igbo na-eri udene anyị na-ahụta udene dịka ajọ anụ maka na ọ na-eri ihe nwụrụ anwụ gụnyere ozu mmadụ anyị bụ ndị Igbo ji udene akọ mmadụ maọbụ abụ mmadụ ọnụ nkapi maọbụ nkakwụ nkakwụ bụ anụ ya na oke bụ nwanne mana ihe dị iche oke na nkakwụ bụ na ọnụ nkakwụ toro ogologo ndị igbo nweghị anụ igbo na-eri nkakwụ maka na anyị na-ahụta nkakwụ ka anụ na-esi ajọ isi ọkwa obodo dị dịka nnọkwa na Anambra steeti na Mbaise n'Imo steeti anaghị eri ọkwa ha na-akwanyere ọkwa nnukwu ugwu pụrụ iche bụ mbe tortoise ọtụtụ obodo na Anambra steeti nakwa Imo steeti anaghị eri mbe ha na-ahụta mbe dịka chi ha fegburu n'oge gboo ma ọ bụ njirimara ha ebe ụfọdụ obodo na-ahụ anụ mbe dịka nnukwu anụ oriri eke python ọtụtụ obodo na Anambra steeti nakwa Imo steeti anaghị eri eke ha anwaghị anwa gbuo eke ha na-ahụtakwa eke dị ka njirimara ha ma ọ bụ chi ụfọdụ n'ime ha na-efe n'oge gboo na mpaghara obodo ndị a na-asa eke ha anwaghị rie eke ma ọ bụ gbuo eke onye ọbụla mere nke a na-akwa eke ahụ dịka otu esi akwa mmadụ mana o nwere ihe ịtụnanya dị n'obodo ndị a na-asa eke eke anwaghị anwa taa ha ma ọ bụ chọọ ha okwu ọ bụghị obodo niile dị n'ala Igbo na-asụ eke nsọ o nwere ụfọdụ mpaghara ala Igbo ndị na-ahụta eke dịka nnukwu anụ ntanta enwe monkey enwe so na anụmanụ ụfọdụ obodo na Anambra steeti nakwa Imo steeti na-asọ nsọ ewi rabbit anụ ọzọ ụfọdụ ndị Igbo na-asọ nsọ bụ ewi ndị Nnewi nke dị n'okpuru ọchịchị Nnewi North na Anambra steeti anwaghị anwa gbuo ma rie ewi ndị Nnewi ọ pụrụ ije ma ọ nọ n'ụlọ anwaghị anwa rie ewi onye mere otu a ihe na-eso ya ha si na ihe dị ka ọkụ ga-etukasị onye ọbụla riri anụ ewi n'ọnụ na o nwere omenala onye ahụ ga-eme ihe ahụ tụrụ ya n'ọnụ ana n'egbughị oge gịnị mere ụfọdụ mba dị n'ala Igbo ji asọ ụmụ anụmanụ ndị a nsọ dịka onye ọkachamara na omenala anyị bụ ndị Igbo si wee kọwaa ya o kwuru sị na o nwere ihe kpatara ụfọdụ obodo na ala Igbo ji asọ ụmụ anụmanụ ndị a nsọ ihe ọbụla ala Igbo ọbụla na-asọ nsọ o kwuru na o nwere akụkọ so ya o kwuru na ụfọdụ obodo na-ahụta ụmụ anụmanụ ndị a dịka chi ha na-efe n'oge gboo ma ọ bụ na ọ dị ka ụmụ anụmanụ ndị a abụ ndị nyere ha aka ma ọ bụ ụmụ anụmanụ mere ha ihe ọma n'oge gboo igbo bụ igbo n'ebe a ka nke tata ga-abịa n'isi njedebe ama m na nke tata mere gị obiọma biko na-akaba arụ ka ị na-esonyere anyị na nke ndị oyibo kpọrọ soshal midia handụl anyị YouTube bụ ebe anyị nọ instagram na facebook anyị na ebe ahụ na-esonyere anyị kwamgbe kwamgbe ka ọhịa nke taa dịka na-enwe amaghị ya ma chetakwanụ na agwọ emeghị ihe o ji bụrụ agwọ ụmụaka ewere ya hie nkụ daalụkwanụ gwazikwa ndị ogbe unu